Hey guys, welcome to the podcast. So today I'll be doing a song cover, Aka Akaya. Please then be blessed. aka Jehova na-eme mma ọrụ ebube ya ke na-arụgharị n'ebe nnọ isi ike ndụ ke na-adịghị ya tata aka ya aka ya aka Jehova na-eme mma aka aka ya Aka Jehova na-eme mma, ọlụ ebube ya ka ị e na-arụgharị n'ebe nnọọ. Isi ike ndụ ka ị e na-adịghị ya tata, aka ya aka ya, aka Jehova na-eme mma, aka aka ya. aka Jehova na-eme ma ọlụ ebube ya ke na-arụgharị n'ebe nnọọ isi ike ndụ ke na-adịghị ya tata. aka ya aka ya aka Jehova na-eme mma aka aka ya Aka Jehova na-eme mma ọlụ ebube ya ke na-arụgharị n'ebe nnọọ isi ike ndụ ke na-adịghị ya tata aka aka ya aka Jehova na-eme mma aka ya aka ya Aka Jehova na eme ma ọrụ ebube ya ị na-arụgharị n'ebe nnọọ isi ike ndụ ị na-adịghị ya tata aka aka ya aka Jehova na-eme mma